AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị na-asị ka onye nwe m nọnyere anyị ka anyị na-aga n'iru n'ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị n'ụbọchị taa na-asị mata ọbara gị na ule ndị ọzọ mata ọbara gị na ule ndị ọzọ ọ dị mkpa n'ụbọchị ndị a gị onye mụ na ya na-atụgharị uche na mgbe ị na-ele onye anya si na ọ bụ onye kwesịrị gị o kwesịrị ka eleba anya n'ihe ndị ụfọdụ nke pụrụ iweta ọgbachi na mgbe n'ihu dịka anyị kpọrọ ọbara anyị aha ọ dị mkpa ịmara ụdị ọbara ị nwere na ụdị ọbara onye nke ọzọ a nwere mara ma enwekwara mmakọ ọ bụrụ na ọbara unu amakọghị nke a gosiri na unu abụọ apụghị ịbịakọta n'otu ọ bụrụ na ihe ndị a bụrụ ihe ọdị ihe ji ha kpọrọ nramahụ ya na-adị ukwuu ọ bụ ya kpatara o ji dị mkpa na a ga-amara ma ọbara mmadụ abụọ ndị a ọ makọkwara ọ bụrụ na agakwuru ndị ọkachamara nke ahụike ha ma otu a na-esi achọpụta ihe ndị a mgbe a bịara lee ule ahụ bịa chọpụta na ọbara ha dị mma asị m hmm, nke a dị mma ọ bụrụ na ọ makọghị eme ka ha mara na ọ makọghị na hapụghị ịbịakọta dịka di na nwunye ma ọ bụrụ na ọ dabara na Chineke si onye a ka ọ ga-abụ gị na ya ma abịa n'akụkụ nke a bịa ga lee ule a ngwa ngwa a natara ọsịsa n'aka Chineke hụ na ọbara ndị a amakọghị na ha ekwesịghị dịka ihe a na-ahụ anya ịbụ ndị ga-ebikọta ma hiwe ezinụlọ ihe anyị na-achọ ime ka o doo anya n'ụbọchị taa bụ na o kwesịrị ka ndị a were ihe nlụpụta nke ule ahụ elere gakwuru Chineke n'ekpere chọọ iru ya mee ka ọ mata na nke ahụ bụ ọnọdụ nke anyị nwetaworo onwe anyị n'oge dị ka nke a. ngwa ngwa anyị chọpụtara na anyị akwasarala Chineke akwa dị ka obi anyị si wee chọọ o kwesịkwara ka anyị laghachi gaa legharịa ule a mara ma ihe nlụpụta ya ọ ka ga-abụ otu ọ bụrụ na ihe nlụpụta ya ka bụrụ otu n'ezie nramahụ na-adịtụ ebe ahụ ma dịka ihe anyị na-elenye anya n'ime ya si wee dị ọ ga-ara ahụ ka Chineke makọta mmadụ abụọ a ndị ahụ ọ hụrụ na ọ dị ihe ga-abụ ọgbachi dị n'ime ya ị na-aghọta ebe m na-agaje gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ebe sachara Chineke akwa were ihe nlụpụta nke ule a elere n'ụlọ ọgwụ bịa n'iru Chineke laghachi ya bụrụ otu ihe ahụ eleghị anya ọ dị ebe aghọm si wee dị n'ihi na ahụọla ọnọdụ ebe ọ dabara otu a ma mgbe elegharịrị ha ahụ achọpụta na nramahụ ahụ adịkwaghị ma ọ bụrụ na emechaa ihe niile ma nramahụ a enyeghị ohere biko ka emee ngwa ngwa gbasasịa atụmatụ nke mbịakọta n'otu mmadụ abụọ ndị dị otu a mara na ọ dị ebe mmiri si na-aba n'opi ụgbọrọ n'ihi na ọ ka mma na a gbasara ọlụlụ di na nwunye a karịa ịbanye na nhụjuanya nke ọnọdụ dị otu a pụrụ ịkpata na mgbe n'iru ọ bụ ya bụ ihe o ji dị mkpa na-ekwesịrị ịsa anya mmiri lee ule nke ga-ewepụta ọbara ndị a dị ka ha si wee dị n'akụkụ nke ọzọ ọ dị ule ndị ọzọ ekwesịrị ile ọ dị ndị otu ihe ma ọ bụ nke ọzọ na-adị n'ime ha ma ị gaghị ama ọ dị nwa okorobịa mgbe gara aga ngwa ngwa ọ lụchara nwaanyị ya eme ka amata si n'ezie na nramahụ ọ na-enwe mgbe ahụ bụ nke si n'ebe nwaanyị ya nọ ọ bụ ezie na mgbe ahụ ọrịa obirinaja ọcha na ihe ndị ọzọ dị ka ya edobeghị anya nke a ga-asị na ọ makwara na ọ bụ otu ihe si dị mgbe ahụ bụ mgbe a na-eme ihe n'isi ma n'ezie ọ bụ ezigbo nramahụ nye nwa okorobịa ahụ n'ihi na a malitere chọwakwa ụzọ a ga-esi mee ka nke ahụ pụa n'etiti ha abụọ ya mere n'ụbọchị ndị a ihe niile na-edo anya biko saa anya mmiri hụ na aha gaghachiri legharịa ule nke ọbara na ihe ndị a niile ka a ghara inwe ọgbachi na atụmatụ nke unu abụọ na-atụrụ onwe unu ya mere n'ọnọdụ niile ka anyị ghara idowe Chineke n'azụ ka anyị tụkwasị ya obi ọ bụrụ na o doro anya na Chineke makọtara mmadụ a na-abụ sị bụrụnụ di na nwunye n'ezie laghachi ị ga-ahụ na ihe nlụpụta ya ga-adị iche ọ bụkwaranụ na a gara ya ya ka bụrụ otu ihe ahụ biko ka a ghara igbu oge ka a gbasasịa mbịakọta nke mmadụ abụọ ndị a n'ihi na ị gụọ akwụkwọ onye ozi dịka Matiu isi iri na itoolu amaokwu nke iri abụọ na isii Jizọs na-agwa ndị mmadụ okwu ebe a ya sị n'ebe anyị onwe anyị bụ mmadụ nọ ọ dị ihe ndị na-apụghị ime ma n'ebe Chineke nọ ọ dịghị ihe na-apụghị ime ihe dum dị mfe Chineke pụrụ ime ihe niile ma ọ bụrụ na anyị tụkwasị Chineke obi gị onye mụ na ya na-atụgharị uche mgbe anyị na-aga njem n'ụzọ dị otu a ana m asị ka Chineke nọnyere anyị duwe anyị mee ka anyị ghara ịma n'ọnya ezi enyi m ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yaho com awrnigeria at yaho dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com chekwutana ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka ịhụnanya chineke na ngọzi chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imela onye okenye ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma gee abụ dị mma n'ụbọchị taa gosi ya obi gị mmiri na-eje ije gi.

Cristo. Dieu. N'iru dị anya chekwa ka anyị kelee ndị Seventh Day Adventist Church Choir ọvụma masa ndị nyere anyị abụọ mana n'ụbọchị nke taa anyị na-asị ka ngọzi na amara Chineke baru n'ụba n'aha Jizọs amen ezi enyi m na ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi nwa chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo ndị chineke gọziri jaa mma otuto dịrị chineke otu o jiri chebe unu chebekwa m ruo kwa ụbọchị nke ọzọ taa ana m atụrụ ya mma mma n'ihi ohere ọma nke o nyere anyị ka anyị wee nụkwa okwu nke taa dịka m kwuru sị n'ime izu a anyị ga na-agawa n'iru ị na-anụ banyere ọsịsa nke kraịst e sara banyere mkpa nke mmadụ agba atọ ọsịsa nke kraịst e sara banyere mkpa nke mmadụ agba atọ ya n'isi okwu nke taa ọ bụ nnupụ isi iwe na enweghị obi isi ike nnupụ isi iwe na enweghị obi isi ike tupu anyị agawa n'iru biko ndị enyi m hụdete n'isi ala ka anyị kpee ekpere onye nwe anyị nke pụrụ ime niile ekele dịrị gị n'ihi na inyewe anyị izu ike nye anyị okwu niile nke kwesịrị anyị n'ime ndụ bịa nyekwa anyị ọsụsa banyere mkpa nke mmadụ onye nwe anyị biko bịa kọwara ya anyị taa ka anyị wee mata na gị onwe gị hụrụ anyị n'anya ma nyekwa anyị ọsịsa banyere mkpa anyị ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs Kraịst amen nnupụ isi iwe na enweghị obi isi ike n'isiokwu anyị nke taa anyị ga-ịga n'ahịrị nke ise ya akwụkwọ isi ise ahịrị nke ise ya ebe ahụ na-asị ngọzi na-adịrị ndị dị nwayọọ n'ihi na ndị ahụ ga-eketa ụwa na-adịrị ndị dị nwayọọ n'ihi ndị ahụ ga-eketa ụwa anyị gaa n'ime okwu a na-akpọ ịdị nwayọ ka anyị lebakwa anya na agbochie n'ime akwụkwọ agbochie ebe ahụ ka a gwara anyị sị Moses bụ onye akọwara kọwara dịka onye dịkasịrị nwayọọ n'oge nke ya ma Moses obi ruru ya ala mgbe ọ na-edu ụmụ Izrel ma otu ihe mere o lezie anya na ikpete maazụ ya na-agbanyeghị ịdị nwayọọ ya ọ baghị n'ime ala nke ahụ ekpere nkwa o guzo naanị elu ugwu Nebo leba obodo ahụ anya ma ọ baghị ya olee ihe Chineke chọrọ ebe a mmadụ iji onwe ya tụba n'ebe chineke nọ na chineke buru onwe ya nyefee ọchịchọ chineke ọ bụ ịdị nwayọọ dị ukwuu n'eme moses imere, iwu chineke nyere ya sị ka ọ gwa nkume okwu ka o gwepụta mmiri moses dịka nsogbu nke ụmụ na-enye ya mere o ji igwere iwe ga-akụọ nkume mkpara nkume ahụ wee gwepụta mmiri gwere iwe gwepụta mmiri buru ụfọdụ n'ebe ọzọkwa otuto nke rụtụrụ chineke moses wee gwere ya nye onwe ya na joshua nke mere iwe wee wee chineke o jiri sị na moses agaghị ịba n'ala ahụ iwu ma maọbụ ndụmọdụ chineke nọ gwezugo onwe anyị ọ bụ mgbe anyị ga-ahụ nsogbu n'ezie ndị enyi m mgbe Chineke nyere ndụmọdụ ya egwezugala onwe gị gị gwezuga onwe gị ebe ndụmọdụ Chineke nyere ọ gị kpaliri gị iwe kpalie ebumagha ya wee kpalie enweghị obi si ike ụjọ abịa gị otu a ka o mere Mozis mgbe ọ chọghị ige iwu Chineke nyere ya sị ya gwere mkpara gị kụ nkume ọ bịara kpaliere ya iwe nke mere o ji gwere iwe mee ha otu aka akwa mgbe lucifa mbụ ekwesu nke ugbu a bịara bịa rụọ chineke olu n'eluigwe o dubere ya ebumagha n'ihi na mgbe ị e rụrụ chineke ụka ọ ga-ebutere gị ebumagha ma ọ bụ iwe n'otu aka ahụ a ga-ehụkwa onye ọzọ bụ sọl mgbe ọ bịara abịa rụọ chineke olu o geghị chineke ntị ọ bịara abịa mee o nwekwaghị obi ike n'ebe chineke nọ ya bịa gbakwuru nwaanyị nke endo nke na-agwọ ọgwụ ebe ahụ ka ọ gara aga gbaa àjà iji mata ihe Chineke chọrọ ma ọ gara ụzọ ọjọọ chọrọ ịga nata iru ọma Chineke ma ọ gafụrụ ya nke ọma ọ bụ naanị mgbe anyị jiri onwe anyị nyefee n'aka Chineke ka uche Chineke mezue n'ebe anyị nọ ka anyị mekwanụ ihe Chineke na-achọ ọ bụ mgbe anyị ga-enweta ụkpụrụ nke kwesịrị anyị kwa ụbọchị ka anyị nye chineke ohere ka o dube anyị ka anyị nye ohere ka o gwere aka ya na-akwọrọ anyị ụgbọala a ka anyị nye ohere ka o gwere aka ya na-eduzi anyị n'ime ụwa nke anyị nọ n'ime ya n'ihi na ọ bụrụ na chineke na-akwọrọ gị ụgbọala gị dịka anyị ga-ehụ na na anyị niile nọcha n'ime ụwa onye ọbụla nwere ụgbọala nke ọ na-akwọje ọ bụrụ na anyị enyefe chineke ohere ka ọ na-akwọrọ ya anyị anyị agaghị enwe aghọm nke okporo ụzọ n'otu aka ọ bụrụ na anyị chọọ chineke na-eduzi anyị anyị agaghị inwe nsogbu ọbụna mgbe anyị mere ihe ndị a niile anyị ga-enwe obi isi ike n'ebe Chineke nọ ọ ga-eme okwukwe anyị esi ike dị elu ebe Chineke nọ ọ ga-eme anyị agaghị inwe aghọm nke okporo ụzọ achọ m ka anyị gwere mmadụ atọ ndị a m gosiri ebe a ka anyị gwere ya mụrụ ihe mbụ na mgbe anyị siri ebe Chineke nyere ụkpụrụ ya apụ ọ ga-ekpali iwe ọ bụ n'ihi na nsogbu anyị nwere n'ụwa nke a bụ anyị arụọla Chineke ụka nsogbu mmadụ nwere taa esighị ebe Chineke nọ bịa ọ bụ mmadụ ji aka ya dọtara onwe ya n'ihi nke a ndị enyi m mgbe anyị na-ege Chineke ntị ọ ga-agara anyị nke ọma mgbe anyị na-arụ Chineke ụka anyị ga-anatakwa ụgwọ ọlụ ya dịka m na-ekwusi ike si na ihe Chineke na-apụghị ime bụ iji onwe ya bịa arụgide ebe anyị nọ uche nke nhọrọ anyị na anyị n'aka chineke enweghị ikike ọbụla n'ebe ọ nọ n'ihi nke a ọ bụrụ na gị eme nke ọma ọ bụrụ na anyị abụrụ ndị mmanụ izu anyị kwesịrị iji uche nke nhọrọ anyị nyefee n'aka chineke ka o mee anyị ka ọ kpụọ anyị dịka ọkpụ ite otu o si masị ya n'ihi na ka anyị mee onwe anyị dịka ụrọ nọ n'aka onye ọkpụ ite ụrọ apụghị tụrụ onye na-akpụ ite ụka kama ọ bụ onye na-akpụ ite na-eji ụrọ kụpịa ya mee ya otu oge si dị mma chineke marawo ihe kwesịrị anyị ọ matawo nsogbu anyị niile ọ maara nke ka anyị mkpa marakwanụ mgbe o kwesịrị ka eme ihe ndị a niile n'ihi nke a ka anyị nyefee ihe niile n'aka ọ ga-agara anyị nke ọma ọbụna mgbe anyị ji aka anyị na-atụrụ onwe anyị ụka anyị ga-edaba n'ime olulu dịka anyị ga-ịghọta ntakịrị ụka ọ dị onye na ụgbọ ụgbọala ya ya na-adaba n'ime olulu na-adaba n'ime olulu onye ọzọ ahụ ya sị ka a nyere ya aka kwọpụta ya onye nke ahụ baa n'ime ụgbọala ahụ kpọpụta n'ime olulu kwọrọ ya na-agala okporo ụzọ onye nwe moto ahụ sị ya ma o lie ka ya kwọrọ ụgbọala ya na-agawakwa onye ahụ nyekwa ya ohere onye ahụ kwọrọkwa ya na-agapụ tupu ya agaruo ihe dị ka otu kilomita ya dabakwa n'ime olulu ọzọ otu a ka ọ dị anyị ndị enyi m hapụ Chineke ka ọ kwọrọ gị ụgbọala gị hapụ chineke ka ọ kwa ụgbọala nke ndụ gị ọ ya mara ebe ụzọ dị mma n'ihi na ị maghị ebe ụzọ dị mma ị makwanụghị ebe ị ga-ịba ebe ị ga-ịgbaru ga-aba n'ime olulu ọ bụrụ na ọ bụ ọchịchọ gị biko hụdeta isi ala ka anyị kpere chineke ekele dịrị gị chineke maka otu ijiri bụrụ onye ọsụ ọkọwa nye okwu nke taa otu ijiri saa mkpa anyị niile biko ka anyị meta na gị onwe gị pụrụ ị na-emere anyị ihe ka anyị mee uche obi gị kwa ụbọchị niile ka ọ dịrị anyị otu a n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio na-abịara unu ozi nke nzọpụta ezi enyi m na-ege ntị ka anyị wepụ iwe ka anyị wepụ nnupụ isi n'ime ndụ anyị dịka ụmụ Chineke anyị kpọrọ nwanyị ka anyị na-enwe ịhụnanya ka anyị na-enwe nrube isi nye okwu chineke chineke ga-agba anyị ume ọ ga-enyere anyị aka ka anyị kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ theophilus mkpọrọma onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ngọzi ya na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen nwanna anyị nwoke imeela na ọma nke nyere anyị n'ụbọchị taa ma na-echekwutara onye ọma na-ege ntị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 07063637224 7224, mara na ụbọchị taa na anyị gere abụ ọma dị ụtọ anyị na-asị ka Chineke gọzie ndị gụpụtara abụ a n'aha Jizọs amen onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozizioma ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara okwu nke taa ma gịnwa nwa onye gere ege amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa Jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo